Oh, Mr. Ezigbo nwa banwe ọgụ abịa mana i tell you true no dey cause the kata kata for yibo land no dey make our pipo dey roam from their land ịma na ọ dịrọ mma nwanne ị dey cause sashi biko say i tell you true biko say i tell you true igbo politicians make una dey do well use public funds dey work for the people e see Ubu Sabo, I dey fight your government. I know they fight you. no man from haiti yo no dey call me blood oh, when you wan spill my blood abọbi biko oh, dị gị afọ selu ndị ụfụ obi oh, yo si n'ọnụ ụwa bụ ogwu ogbudulu mmadụ